Anywhere you go, anywhere you go, if you no see Igbo nwanne gị bọcha. Bọchapụ ọsọ n'ebe afọ lelele, lachapụ ọsọ n'ebe afọ tineti. Obodo siri ike na ndị Igbo ga-abanye, abanye ebe ebuli ike wee pụta. Ugochukwu nyela anyị nya nwa ka eji aga n'ụlọ. okoko, iyo okoko. chua ji ana

kachapụ ọsọ n'ebe ahụ jiri ọkada gidi be anyị na ndị Igbo ji ga-aba